ilu ndụ na Anambra ilu n'Imo steeti ye iro n'Ofọtu iro n'Ebonyi steeti ye iro n'Abia steeti yo na n'Igbofu na Chukwu na Anambra iro n'Imo steeti eh. ihe iro na Ofortu eh. iro n'Ebonyi steeti ihe eh. iro na Abia steeti anyị bofu na Chukwu ihe ewere obi nwanne ịmana ịchaka m ebe igbo obi igbo ịchaka ebe amalasịrịwe ịchaka ike na-ebe okwu nna bụ ibe okwu eziokwu na onye nwelụtụ ya nụo igbo ka nwere obi nwanne obi nwanne maka anyị zere unu nne ntịsa, ife ntịsa ntisa n'ala n'igbo liga niile siri siri siri siri kọlụ kọlụ kọlụ n'ife omela n'igbo liga ka anyị zere nne ntịsa ka udo ejenụ ịma na okwu na igbo bụ eziokwu ịma na onye nwe ntị ya ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịfụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ iwe omemisegiyo ịkpọrọ ihe onye aba aba aba keleke isi n'osi nsụga ọ bụ onye ime obodo na-ewucha ntị gị ọfụma na mụji tani wee bịa ya n'ihe onye si gị kwuo ịbalụchi ego ọjọọ mana ifu onye mbise ibido wee kpalịba onwe ibido wee sitọba onye mbise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbise tupu ịchụba agwọ yanyi ụja ntị n'ọfụma ịcha kike ji tara ebe ya yanyi ụja si gị kwuo ihe ihe ego ọdị

n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji malụ ha ya mere ụfọdụ akpata ego bịa ka nwa gị ụcha ntị ọfụma na mụchita na ịdalụchi ego ne onye ntịsa

ọgbụlị ezunu ka mụ na-agba ife na bụ sọsọ ị na-akọlọ mụyi ibe mere gị na Ebonyi steeti nke mere na Anambra nke mere gị na Enugu steeti na anabia steeti ibe mere gị na Imo steeti akwa ka iwe tinye nkewa ụmụ gị wee sọrọba asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike ịma na okwu na-agwa igbo bụ eziokwu ịma na onye nwelụtụ ya ntisa melụ n'ala igbo ije dị siri ike ọlụlụ dị na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuowo maka gịnị ndị okenye atụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ndị Ebonyi ọ chọrọ ọgọ ndị Enugu afa chọrọ ọgọ ndị Abịa ọ chọrọ ọgọ ndị Imo steeti ọ chọrọ ọgọ ndị Anambra ife ọ bụ nkewa ọyinugwu chati ka m nwee

ụfọdụ bụ MPs ya na CEO outside and Igbo ọnụvive ga-aba na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya ebe o si tupu fewe onye Igbo n'ọlụ ajụmanya steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ovuka bụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na ebute bụ nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuro n'orije ahịa orije ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esụba alụfa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmadụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego na-elekwa ịtani n'ịta kaji ịtani wee bịa

Iro steeti ihe Iro na Ofọte Iro na Ebonyi steeti Iro na steeti Naanị nta bụ na Chukwu Ewere obi nwanne Ịmanịcha ka Igbo niile na-ebu na Chukwu Igbo Igbo ịchakebe Igbo niile na na Chukwu gọọmenti safa na-eme na nkịtị ayo ayo kamụbụligba kene nneọma jide ebube na mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na ibe na-aga na nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwu kamụbụligba kene Chief Tochukwu Okafọ Ugonna na Ogidi Chairman CEO Dogwu, Group of Companies yo, Linton Hotels, Linton Foundation, Linton Care, onye bụ lebu n'obusigo, Chiftochukwu Nwokafọ. Ụtụ maka anyị jee na Panama, anyị kene mmiri ọma, Daniel Dixon, mmiri ọma na Panama, ego mpi nwere enwe ọchọbọchị solusibe mmiri ọma na m ekene gị chifu mmiri ọma na panapụ odogwu ụtụ ịgba ka anyị jenu na ndị ọba enelu m gprs ndị ọba niile ọkpọlọkpọlọ ya obi kụba na odogwu ezi nwa ihe egbuo onye nwere ihe nwere ibe onye nta ka na-ekene ya n'ọdọgwụ na ịta nwụrụ ibe ezi oyi mela ọgọ gaba ọkpatozughị ọra na ọbụ onye ego ifeobi na bụ obi kụba ma ka na m ndị nne ọ bụ onye ka mụ na-ekwu Joseph Ezokafọ dowizaza n'onye nwere ya nwere ire na mmadụ oke dị akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị ndekwulọbịa adresị ndekwulọbịa dowi agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge ndị aga n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Cresomsodo ya na netkomasio nwoke nọ mmewulife gbachi na-emele debe ogogo anyị buru ịgbanwe ego enelu m nwara jizizi lulio ọ na-aka emeka nwekọnkọ imani chiamasirio emika gosi bikọmpi onye ọcha